Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 11. Dialogue for Listening. N'oge ọ hafụrụ, ọ hafụrụ ihe dịka elekere asaa. Ọ garala ole? Ọ gara ụlọ ọgwụ. Chineke o jere imegirili ya ọgwụ? Nwa ya mụrụ nwa. ọ mụrụ nwa gịrị ọ mụrụ nwa nwoke ya ya ọsọ ama jụchalụ mụ Dialogue for practice with build-ups. Oge. Oge. Olee oge ọ hafụrụ? Olee oge ọ hafụrụ? Ihe dị ka ihe ka? ọ hafụrụ ihe ka elekere asaa ọ hafụrụ ihe ka elekere asaa ọ garala ole ọ garala ole ọgwụ ọgwụ Ụlọ ụlọọgwụ ụlọọgwụ or ụyọọgwụ ọgwụ, ọ gara ọgwụ, ọ gara ọgwụ, Chineke Chineke chineke o jere ime grilu ya ọgwụ chineke o jere ime grilu ya ọgwụ nwee nwee nwee a mụrụ nwa nwee a mụrụ nwa ọ mụrụ nwa gịrị ọ mụrụ nwa gịrị ọ mụrụ nwa nwoke ọ mụrụ nwa nwoke ya yọ ya yọ isi isi ịjụ ịjụ ịjụcha ịjụcha ụmụ ụmụ Yayo Sam ajụchala ụmụ Yayo Sam ajụchala ụmụ Dialogue for practice without build-ups. Olee oge ọ hafụrụ? Olee oge ọ hafụrụ? Ọ ah, hafụrụ ihe dịka elekere asaa. Ah, ọ furu ihe dịka elekere asaa. Ọ oh, garala ole? Ọ oh, garala ole? Ọ gara ụlọ ọgwụ. Ọ gara ụlọ ọgwụ. Chineke o jere ime grilu ya ọgwụ? Chineke o jere ime grilu ya ọgwụ? Nwa ya mụrụ nwa. nwunye ya mụrụ nwa ọ mụrụ nwa gịrị ọ mụrụ nwa gịrị ọ mụrụ nwa nwoke ọ mụrụ nwa nwoke ya yọsa ma jụchala ụmụ Yayo Sam ajụchala ụmụ. Dialogue for comprehension. Olee oge ọ hafụrụ? Ọ hafụrụ ihe dị ka elekere asaa. Ọ gara ole? Ọ gara ụyọ ọgwụ. Chineke o jere imegirili ụlọ ọgwụ? Nwunye ya mụrụ nwa. Ọ mụrụ nwa gịrị? Ọ mụrụ nwa nwoke. Yayo Sam ajụchala ụmụ. Drill 11.1 Variation drill on a basic sentence. Useful word. Imara. ogara Ọgaranya ole? Ole? Ịgaranya ole? efu efurulole unu unu lole ije unu jere lole ha ejere ha n'ole ịmara amara ha ole anyị anyị maara ole ife Anyị ferela olee? Ara? Ara oferela olee? Iru? Ara orula ole Ahịa? Ahịa o ahịa? Ha eruru ha e ahịa? Inwe enwere ha ahịa? nwere ahịa ji? Unu nwere ji? Iri? Unu riri ji? Ịchụ iri? Unu chọrọ iri ji? Ghị, ị chọrọ iri ji? Chidi Chidi a chọrọ iri ji? Ire Chidi a chọrọ ire ji? Ịga ire. Chidi ọ gị ire ji? Ya? Ọ gị ire ji? Anwụrụ. Ọ gị ire anwụrụ? Ịṅụ. Ọ gị nwa nwụrụ? Nwunye gị? Nwunye Drill 11.2 Variation drill on a basic sentence. Useful word. Mbụ. Mbụ. ọ hapụrụ ihe dịka elekere asaa mụ ahapụrụ m ihe dịka elekere asaa ịga agara m ihe dịka elekere asaa mbụ agara m ihe ka elekere mbụ chidi chidi gara ihe ka elekere mbụ ịbịa chidi bịara ihe ka elekere mbụ abụọ Chidi bịara ihe dị ka elekere abụọ ha abịara ha ihe dị ka elekere abụọ ije ejere anya ka elekere abụọ isii ejere anya ka elekere isii ya o jere ihe ka elekere isii ịga ije ọ ga ije ihe dịka elekere isii atọ ọ ga ije ihe dịka elekere atọ anyị anyị gị ije dị ka elekere atọ fụrụ anyị fụrụ ihe dị ka elekere atọ anọ anyị fụrụ ihe dị ka elekere anọ hafụrụ unu ga-efu ihe dịka elekere anọ iso elekere iso onye aha onye aha ga-efu ihe dị ka elekere iso riri nri ihe dị ka elekere iso erighị m ihe dị ka elekere iso asatọ erighị m ihe dị ka elekere asatọ ịṅụ akwa aṅụrụ m akwa ihe dịka elekere asatọ gị ị ṅụrụ akwa ihe dịka elekere asatọ ịbịa nga a ị bịara nga a ihe ka elekere asatọ iteghete ị bịara nga ihe ka elekere iteghete ya ọ bịara nga ihe dịka elekere iteghete iri ọ bịara nga ihe dịka elekere iri Drill 11.3 Infinitives expressing purpose. Useful words. Izute izute okoro okoro nwaokoro nwaokoro ụzọ ụzọ ọhịa ọhịa O jere ịzụ azụ. O jere ahịa. O jere ahịa ịzụ azụ. Mụ. Ejere m ahịa ịzụ azụ. Ụmụ ahịa. Ejere m Ụmụahịa ịzụ azụ ịhụ dọkịta. Ejere m Ụmụahịa ịhụ dọkịta. Ịkwụsịla. E Akwụsịrị m Ụmụahịa ịhụ dọkịta. L'ụzọ akwụsịrị m n'ụzọ ịhụ dọkịta iri ihe akwụsịrị m n'ụzọ iri ihe obodo aha akwụsịrị m gị iri e ihe ịga agara m gị e iri ihe izute nwanne m agara m gaa hụ izute nwanne m nwokoro nwaokolo gara m gaa hụ izute nwanne m ifu ezi. nwaokolo furu ezi izute nwanne m ịṅụ anwụrụ furu ịṅụ anwụrụ anyị anyị furu eju ịṅụ anwụrụ Ga-efu ohi anyị ga-efu ohi ịṅụ anwụrụ ikwu okwu anyị ga-efu ikwu okwu ịba Anyị ga-ibeji ikwu okwu. Limuyo anyị ga-ịba limuyo ikwu okwu. Ha agaghị abalị mụ ya ikwu okwu abaala ha abaala ha n'ime ya ikwu okwu ịchọ ọkụkọ abaala ha n'ime unyi ịchụ ọkụkọ ọhịa abaala ha ọhịa ịchọ ọkụkọ ya ọ baala ọhịa ịchọ ọkụkọ ịkọ ji ọ baala ọhịa ịkọ ji Part B Useful words ịna ịna ịnaɗa ịnaɗa iche iche aga m ịhụ dọkịta ịdị mma anyị anyị gị hụ dọkịta ịdị mma na-adị ọgwụ anyị ga ehu dọkịta na-adị ọgwụ a a ga-ịhụ dọkịta na-adị ọgwụ ịzụta aga ịhụ dọkịta ịzụta ọgwụ ịga ahịa a ga-ịga ahịa ịzụta ọgwụ ha agaghị ịga ahịa ịzụta ọgwụ gara agara ahịa ịzụta ọgwụ ụyọ ọgwụ agara ha ụyọ ọgwụ ịzụta ọgwụ ịhụ nwanne anyị a ga-ahụ ya ọgwụ ịhụ nwanne anyị anyị anyị gara ya ọgwụ ịhụ nwanne anyị ịnọdụla anyị nọdụ luyi ọgwụ ihu nwanne anyị iche anyị nọdụ luyi ọgwụ iche nwanne anyị ya

ha anọdụrụ ha n'ụlọ ichiri ahịrị ego akwụkwọ anọdụrụ ha n'ụlọ ego akwụkwọ ịhapụ ọrụ ahapụrụ ha ọrụ ịgụ akwụkwọ ịga skuul ahapụrụ ha ọrụ ịga skuul inwe ego enwere ha ego ịga skuulu ịzụrụ nri enwere ha ego ịzụrụ nri anyị anyị nwere ego ịzụrụ nri ilu anyị nwere ego ilu uyo End of Unit 11